have been longing to talk to you. O teela aka m chọbụrụ ịhụ gị. Agwọ Why is it that you and your family have decided to be committing atrocities in this community? Ị makwa na njọ gba afọ ọwa omenala na bụ unu. Ọ ọrụ omenala na family unu. Agwọ mmiri ihe ahụ ihe mere mmadụ ka nwanne gị nwoke ji mee mpụ and he eloped achụpụ ya na be anyị a agwọ mmiri isowakwala okporụkwụ nwanne gị nwoke wụ mmadụ kedu ihe unu ji ihe ọjọọ eme are you people receiving salaries from doing bad agbo mmiri why don't you repent the kingdom of god is at hand agbo mmiri why are you people behaving like this tomorrow now you will die i have had enough of what you're doing ihe niile ị na-eme njọ niile ị bidoro emewara anụchara m ihe niile echi niile na-aga ịnwụọ you will die tomorrow who will take over from you is it going to be maduka's son what do you gain from doing bad ihe na-agwa m hmm. gịnị gị na-agwagwa agwa m na m fụrụ gị n'anya m na m afụka gị n'anya efuru m n'anya ada ya wee fụrụ m n'anya ada ka m jụọ gị n'obodo unu ọ nwoke na-agbado nwaanyị ka ọ bụ nwaanyị na-agbado nwoke ọ bụghị maka ọmụ nwoke na-agbado nwaanyị ka nwaanyị na-agbado nwoke ihe na-ekwu na m fụrụ gị n'anya Ugochukwu ihe na-eche mụ na gị dị na mma anyị adịkwa n'otu o ebe ọ bụ na mụ e na gị na-eji ndị mara na-ewu anyị anya ọkụ ka ị na-emezi otu ahụ ada ihe anyị bụ ihe a mere iji chọ ka m ghara inweta ọyị gị nwaanyị nneka ọkwa ifuru nneka enwetachago m nneka ịkpafugo m na ịbụ ọgbachi ada ịbụ eru ịmala ife ịbụ ụsụ <laughs> gịnị ka kwụsị ihe ọbụla ị na-eme ugwu ugwu a gbaba ọsọ ka ije kpọrọ m okechukwu n'obi si ha were ọsọ were ije ruo ebe a kịta kịta n'ihe ọma mere nke na-achọ ọchị gị mere gwanụ m obi obi ụtọ dịrị nnọọ ekwesịrị m ịnwe nwere karịa ụtọ nchime gbaba ọsọ gbaba ọsọ gbaba ọsọ ndị ụlọ bụ gbaba ọsọ na-agba ọsọ mgbe m gara gị isi kote bụ ọgba ahịhịa ihe okokoko ahịhịa abịa n'obodo anyị a ife niile na-eme ahịhịa. okenye arụrụ ana na anyị ukwu nnu nne ehu gbara ụmụ ya na-ekiri kote bụ isi kote bụ ọgba ihe okokoko aga m agụrụ gị leta mana ị ga-akwụ ụgwọ ị na-agụkpanụ leta ị ga-asụ penye gị onye agaghị skuul ọ bụrụ itibọrịbọ gaa n'akwụkwọ aba na itibọrịbọ bụ ọrịa isi kote bụ na ọ ga-agbakwa ya ihe okokoko onye na-agwọ ọrịa ị na-agwọ nta agwọ imo Kedu ka ofu ọgwụ a si agwọ isi agwọ afọ mata na isi ikote bụ na ọ ga-agba ya agba isi ikote bụ ọgba isi ikote bụ abịa n'obodo a anyị nwere ebu nwe mfụ Emeka ọ dị ka ị na ihe m na-ekwu a sị gị na achọghọ m gị na ị ka na-enye m nsogbu ọ na m nwa nwaanyị nọ n'obodo a Ọlụchi Oluchi ịmakwana n'ọsọ gị nwa enweghị e nwaanyị ọzọ ee biko nwee nweenụ m isi oyi biko nwee m isi oyi e? arịnze e, gwanụ ya Oluchi na ihe emeka na-achọ ịkọwatara gị bụ ịma n'obodo anyị a niile sọ gị nwa nwaanyị ndị ọzọ bụ ụmụ nwaanyị <laughs> Arinze Emeka nsogbu adị ekele m na ihe unu enwere ihe ọzọ ọ bụ na enweghị obere oge na mma m ma mpa ga-abata ka m ihe anọ ebe ọ bụ na enweghị ihe m chọrọ ikwu ọ bụ.

I warned you beforehand. Doctor, is everything all right? Nothing is right. You told me you are teaching them catechism, isn't it? I teach these catechumens, the holy catechism. Catechism, listen to me. Ekema has collected the Holy Communion. Yes, yes, I told And the sacrament of the Holy Trinity. She's due for First Holy Communion. Did you understand what I'm saying? Please. catechists. Now I am seeing that you are religious imperialistic. Be out with it. What I have told you last time that you have to be very, very careful. I told you about Magmire. Now you have entered into dangerous situation. Okay, and I made you to understand that I don't want to picture you the way Mongo Park pictured River Niger. Ducky, are you hearing me? Precisely. Let me tell what you. What do you mean? Let me tell you. You see that kind of holy communion you came collected if my daughter Onyinye happens to collect that kind of holy communion, I will make you understand that if I can kill, I can command. Good day. You see, insinuating I have desecrated the sixth commandment? Umpa. Now, get your ass down. I said, go down! Or kneel down if possible. Emeka. Uh I have two things to tell you. But before then, I want you to answer this question properly. Hmm? How much have you gained from reading and writing letters for people in this village? Papa, I can be here with dinner here. Papa, you go You back in a woman na nego. And oh, you're proud of yourself. Do you know you're a bloody fool, Emeka? Now listen to me and listen good. From now onwards, you should be accountable to me monthly for the letters you read and write for people in this village. What I mean is that from now on, you should be collecting money from those bloody fools you read and write their letters in this village. Am I understood? Because I spent so much money on you. So I do not want the money I spent and my effort to just go down the drain. Do you understand me? Now, secondly, that this girl I have uh, chosen for you, you know her. Her name is Nneka. Hmm? Yes, that is the kind of girl I want you to associate yourself with. You understand me? So find her, look for her wherever she is. Discuss with her, you know, be acquainted with her. You understand me? Uh, it's not her, Nneka, Papa. Nneka, yes, Nneka. Can you kwana ihe ị chọrọ get her first Then I will tell you what to do with her. Idiot. Bọ́ọ̀lù sí bọ́ọ̀lù sí. Happy happy ẹ̀yìn ọdún máa gbọ́ ẹ̀kẹ́tọ̀ ibà kọ́ ya nọ̀dà. Kọ́ọ̀lù tù ú. Chineke! Iwo! So you children are practicing roguery? N'akụkọ ndị mmadụ nna gbabisi n'akụkụ ndị gbara ịdara ka ọ na-agba ọsọ. dọkịta nnụnụ ka anyị na-agba nwa ọkụ anyị na-agba onye isi obodo ga-anụ ihe obele arinze unu ga onye isi obodo ga-anụ ya Look at these two useless mosquitoes. This is how you children die zero. Papa, that's papa bịa ka eje ebe anyị na-eje idiot ọhọ oh, oh, oh, nnụnụ ka ị na-agba bi na-agba ọkọ nnụnụ ka m na-agba saber si me acuerdo. Nej. Ja, men kanske. Det blir aldrig. Tja, man. Jag tar mig på det med den. na ama adịghị agụzi ya n'olu nkịtị ị gara amara ihe a ga-eji gụọ ya ọnụ gị ka ezi agụ na ya na ọkpọ obere ego ego kwe emeka ya mbọsị bidozi ị na ego kpochapụrụ m ya nna anyị nna anyị otegokwa o ebidozi na nke m mba mba ọ bụrụ na nke gị otego m bidoro ya nụ otego nwa kedu ka esi eme ya nụ nwa m nna anyị ị ga-enyenụ m naira ise eh, eh, naira ise eh, naira ise ego afọ nwoke m ote ga n'ụna nna anyị onwe nke a nke a bụ maka na ọ gị nwa m ji kpọọ naira emeka ka ka m esi nye mgbe nwa men mmenye na arịbọ m agụbịa ya narịbọ opekanụ gụba nwa m gụọ gụọ aga m agụrụ gị leta ma ga-akwụ Mama Ejima, Mama Ejima, nke ị na-awụcha ọsọ bụ akwụkwọ nwanne m m ka m na-aga Emeka Osoja ka ọ gụọ ọnụ dere na m akwụkwọ. Mama Ejima, ị sị n'ụlọ Emeka Emeka be Osoja. Ijikwa nchọ nchọ. Nna amakwa m na-asị mgbe na asịkwa nchọ Ị chọrọ ka o si n'ọnụ mpụta.

kedu abịa nwaanyị a n'ihi n'asụsụ oyibo nneka nneka nọ nneka akụpụsigo fọncha niile nneka gụsịala ya akwụkwọ doo ya arụ mana nsogbu o nwebe na ọ mara asụ asụsụ igbo ahịa, mana nne na-enyere ya aka ọkpụkpa asọmụ asị gị ji aka nneka gụọla ya rapụkwa ndị okpotokpo oyibo a na okwu adọrọba nne biko anyị ze gị mmeka ịma na ihe mewe na nne ka anụhụ n'ụlọ tọọ ya ka o ji hụ masịsị obodo anyị ngwa bịka m bịa jewe ejebe na nne ya enyela ya ka kọwara ngwa na ọ dị pụta o Arinze, ebee ka isi? Nya gị na-alafụsịlị m ụmụ m. Nya gị na-alafụ ụmụ m, gị na-amụgosi ha alụlụ ana niile ha na-amụta. dọkịta ịgwalụ m na ọfụrụ unu ebe unu na-ezu ori ọkụkọ ah, hei mmesi kwaragbagbu ọkụ abụ m dịkwa ọcha mmesi kwaragbagbu mgbarụ nnụnụ na-alahụ ụra kemgbe ụtụ nnụnụ uwe a na-agbagbu arinze ya na ngụ na-alafụsi ụmụaka ịnụ ihe nna ịgwa gị achọrọkwa m ịfụ na be m ọzọ ịnụ ihe nna ịgwa gị ebe ọ bụ na ị na-alụ a na-epụta ị na-amụ gosikwa achọrọ sibe m pụọ sibe eh, onye chọrọ m ịkụgo n'ụlọ ọzọ onye kachukwu obele wee sụọ nwa ndị imenyela m n'iru kebe wait ni sikita chiso here biko bia bia si ka ọsọ kedi mama na bia na oweri meme ma ee bịa ka ị gbaje na nke onyeisi ụmụ nwaanyị onyeisi nzukọ anyị were ego a ilu onye asa na ego otu ọnwa m ọkwa ị na-anụ ka m bụ kịta kịta onyeisi onyeisi ụmụ nwaanyị onyeisi nzukọ anyị Are you? i working. Uh, don't worry, there's something uh, I want us to talk. Hmm. Emeka, I hope I'm safe. Ah, Ragini, you are, you are safe. Hmm? You are safe. Hey, oh, Maka, it's, it's about uh, here in a day. Now, go, uh, this writing and reading of this letter in a main Obodanya. Hmm. Emeka, I don't understand. Okay, I mean, that's about it. nsogbu ihe mere bụ na eh, ama m na ọ dị gị ọsịsọ eh, you can go now eh? later you can still see again and eh? ka ịkpazi ọfụma ngwanụ take care eh? after that. After that, three. Good day. Hakuna hakuna. Nojeba nojeba. Yo, Coco. Hiya. Daka. Hey, hey, hey. Kiyo na bono na zuno pa meme. Na idara. Na kire kwa madekele. Na jinu yo na me na zuno pa ina zum kene kene. Ina mu amu. Biko hapụgodo onye a onye a ọ na-ekwu mmadụ na-agbara oge ka okwu onye na-agbara ife otu isi gị ka mma agụba ji akpụ ya ọ gbajiri agbaji. ife Ifunife kpatara na azụ nọpa m. Ifunife kpatara na azụ nọpa m. Ọ bụrụ oge m na-ewe iwe ọkụ ọkụ ifuru ihe e kụpụ gị gị ntụ anyị dị iwe iwe ti nke anyị dị ọnwụ ka ị na-enye ya ekpakpụ mmiri na ya ya bụrụ oge m na-ewe iwe egbugo m ga ebe n'ọgba akpa ego ịbụọ eh, na iri ee eh, eh, ọ sịkwa na na ya bụ ego na-aga eke ya ụzọ ịbụọ eh? eh? mụnwa bụ Emeka ewere ofu ụzọ obere nke a iru gị dotu a ka ihe ọwụ kemgbe anyị na-akparịsị nkata iru gị adịghị mma hapụ ya ịma ihe na-ewu ya mmadụ mpasị na-akpọ je na nke kati ee eh, ha si na-akpọ ebe Nkele ife mere na ya aga ebe dị isi ike obere kwesịrị ịga ka ma na-egbuwa ụbụrụ ya mana onwe ihe agba n'ime ala agbakwana gị ịdụghị isi ike ọsọ ọsọmnwa gụnwa ịdụghị isi ike ka ọ gị nwa mana nke gị mana nke gị ka njọ nke gị ka njọ nke gị ka njọ na-emelụ na-emelụ obere ị ya aga ị ga-aga ga debe afa gị maka ifugo ụmụazị niile a ụmụ nwaanyị niile nọsị na n'ụlọ ebe a na kaktizin e, ebe a kati na-ekụziri ha kaktizin ha niile na-azatacha ihe ọfụma iru n'ụlọ nke nweta ka ha si aza ihe n'ụlọ ụka ọzụzụ ka ha sị na ha nwawo ndị ka wee maazị ihe n'obodo a oh, ya ya ya aga kama na ihe mere bụ na kati ga-agha igo osisi n'ike wee kụziele gị ya wee baa na ụbụrụ ife ahụ na-ekwu osikwa na ọkwa na unu achọ ka m soro ndị ife amụ anya na abịa ah, n'obodo anyị ya ife niile na-eme okenye arụrụ ana na nwaanyị ukwu nnu nne ehu na-ata agbara ụmụ ya na-ekiri isi kote bụ ọgba ihe okokoko aga m agụrụ gị leta mana ị ga-akwụ ụgwọ ị na-agụkpanụ leta ị ga-asụ penye afa gị onye agaghị sukuru ọ bụrụ itibọrịbọ gaa n'akwụkwọ aba n'itibọrịbọ bụ ọrịa isi kote ebu na ọ ga-agbakwa ya ihe okokoko onye na-agwọ ọrịa ị na-agwọ nta agwọ imo kedu ka ofu ọgwụ a si agwọ isi agwọ afọ mata na isi ikote bụ na ọ ga-agba ya agba isi ikote bụ ọgba isi ikote bụ ọgba abịa n'obodo a anyị nwere ebu nwe mfụ isi na iruru soja